Lumumba. Ewuchi m igbe obi igbo nne bụrụ mba atọ bụ anya mmiri eji eme anya ọdọgwu kebi na agụ nwa nkwa ama echi akụdabara nwata na nka nna m mụrụ ogbu ọja amụsị ike. nna m anwụrụgo onye aka m ebere ihe eri n'ezi nwata na papa ọgbụ ọja amụgo nye m na-ebere ya ka m ji ụlọ n'ime ọha na eze ikwu na ibe na ụmụnne ndị enyi bịakedere ụnụ kwanyere m aja n'ukwu ka akwa nna m gbasie n'ike maka na eziokwu adị mma ochie ka ji ebe n'osisi kpọrọ nkụ ochie anya ka eji etute ochie ụzọ chetakwe na eziokwu eziokwu ike ọkụ okenye ji ahụ mmanya pịata onye chiri echi ebe nna m nwụrụ anwụ na-enye m akwa ya kwasie nye ike jenụwarị 5 2021 goo ya adịmekwenu ebe oge ọ ya akpọtụ na ngwuruba ama echi na ụba ahụ na nka oru mba nọtụ na anambra oge adịme ya ka m ji anya ụmụ ime, onye nwara ka ọ na-adịghị adịkwa onye nwee nkwado ya enyenye bịa kwue ogbe ọja ndị igbo nwere nka eje nne etiri ọha nkụ na-akwado omenala be anyị mama gbanwune nna mụrụ m amụ n'ọkwa nsọ omenala sị na ọ bụ nwa ya akwa nna mụrụ ya ma ọnwa were eziokwu na ene ka ịhụnanya dị obodo naijiria ndị ejikwa nna mụrụ mụ ana m aya ụlọ niile onye mara ka ọ na-adị na adịghịkwa nkwado pụrụ iche ka mụ na-ekwu okwu ya ka nkwa nna m ọmụ kwasie m ike. akụda bara nwata na na nka papa ụbọchị ahụ ugbo ewuo m igbo na ana m abịakwa n'anya mmiri echie m anya ka nserebe ya ewuo m ha ewuo m nwere ikasịrị m ọkpa akwa na maka ọ na-eme ọ dị m ka ọ na-adị m eme m ka m na-eme ele nwanna m gwugoro ehe meji ka mmebenye m ihe maka ọ bụrụ na ji ike o ji ọ na-abụ onye kwacha nna ya akpaba nnukwu ike ka m kwado nna m ka nna ya ụnụ bịa ka ụnụ nyere m ka anyị mee anya m ibe ndị ọbụla ibe na-eme na-amasị ndị ọbụla omenala na-amasị bekene na m nso ka akwa nna ọja papa ogbuọja ka akwa papa ogbuọja nna mụrụ mmanwụ ka akwasie m n'ike akụdabara gwata na na nka nna m anabakpo ewuo m ibe ọnwụ na mmanwụ ka ndere kene